Authorize wetara ngụtọgị nke ịmatọkụ na-agbazi na mkpa ugbu a asịghị bịa iche echiche jụ n'ohere na nwa ntọ ntọ osikapa mkpụrụ anụ ọkụkọ abụọ ijide ndụrị bekee na akpụrụ anụ ọgeji iwere ndụrị gba ya ikpe inye nwoke ibe gị four years ka ọ na-akpa ya ahụhụ ọ mara ya kọpụ rice abụọ ọkụkọ abụọ ịbịa gị na-aga chọọchị na-ekpe ekpere onye nwaanyị ọ gọzie gị chineke nna agba gị nkịtị chi na ibibiri ibe ebe ị ịmachizi kwesịrị m ịma nkịtị anyị na ebu ka anyị nwere onwe anyị mgbe ndụ na ala bụ afra dịka onye nwaanyị si na-eke anyị tupu mmacha wee bịa onye ụzọ gbanwepụsisi ga fụlani gbanwepụsisi ga ihe ya na-efu ebe onweghị na n'okwu m wee na-arị unu n'ụbọchị nketa ndị mba anọ ya metụkwana unu n'obi na ahụhụ a niile ụmụ unu na-ata na ọ dịghị mma ọkụ unu ma na-ekwu okwu enwe kidnapasị a na mbọ gbasị n'ụzọ ka ehi chọrọ ka ụmụaka ahụọ ka ọnụ ọkụ chọrọ ka ha ha gachara skuulu mee grajueti ọrụ adịghị bẹ́ẹ̀ bá na-achị obodo eme kidnapping ambụrọbụrụ metụọ gị ugbu a n'ihi anyị nwe aka ọrụ anyị so tụọ survival levy eji rụọ Imo State Airport ọnụ na-amaghị mmadụ tụrụ ten naira ga mechefu onye ọbụla tụrụ ya n'ihi na anyị ma na Saamu Mbakwe na-arụ ọrụ ewu na ọkụkọ mana ọ na-arụ ọrụ ihe ọbụla ọ anyị mee anyị eme ya ugbu a unlenu ndị oshi na-etile na gọọmenti haus look at all of them onye bụ ya na gaghị arụ helikọpta bụrụ obodo ya ha ya chata for two days ọ bịa kụọ na ya nwọtara anyị ọ jụrụ ọsụọ mmụọ ọjọọ banye anyị n'ime anyị ahapụzi eziokwu na-eso okwu asị a na-esorobila anụmanụ ndị a ha bezie n'ọchịchị ha ejiri afọ a na-adị na ihe niile kwesịrị ịba mara gala obi another four years as you can come and vote. It is your democratic right to vote. Don't allow Nnamdi Kanu to stop you from voting. It is your inalienable right. That's what the Kenya has. Kama mgbe Nnamdi Kanu na ndị otu ya ndị IPOB pụtara n'ụzọ gaa njem ngagharị iwe si n'ọnọdụ anyị nọ n'ọdịghị mma ịkpọpụta e, ndị amị ha kpọgbusie anyị icheteghị e, mgbe ahụ na ngari iwe njem ngagharị iwe fundamental right. ha na-atụ gị ha mara gị na mkpụrụ ogologo anyị ha dịka ọkụkọ anyị nwa na-enwe ihe ka ọkụkọ a na-aga egwu egwu a na-atụsara gị nwe obere ọka ya na-atụ na-abịa na-abịa ịmakwa na mma na ebe a ga-ebupụghị isi ke a bụghị ga gaghị ekwe gị ịtụlibere ọka bịa ebe anyị ebepụghị isi ofe ọsụtụchara e mụrụ mgbe e nwere anyị aga binye obi ha ka saịbọọdụ anyị amụọ gị n'ụwa ahụ n'ime zuu nipa yi n'ime ezu naijiria enwụọ ebie ya ndụghị ebe ndị okenye na-ekwu okwu si nwa m kaba m ihu m na-ekwu abụ m na-ekwu okwu si nwa m kaba m ọnọdụ anyị n'ogbu agbara na aka gị ihe si ike ọ bụ oke na ọlụrụ niile kwụsị ya anyị ga-akwụsịrị ihe ọjọọ na-eme na sii naijiria ike ya dị anyị n'aka bekee na-ekwu kwụsị na power belongs to the people ọnwa anyị nwaji ikikere ha n'aka IPOB ji ejisie ya ike ọnwa anyị nwa ga-ebu ndị ga-aga na naija kpọjighị azụ ha obudo n'owe ya serious and powerful ha si unu ga-atụrụ vootu na-agbọ ka nkịta ara ebe niile unu gaa tụọ vote is your right ị gaa tụchaa vote echi gaa asụ shiri ọnụma kama abụọ iche unu nwa anwa asịrị na agaghị atụ vote ikike niile ha ji na-agba na kọmfọ nji polisi escort bụ ebe a nji polisi escort bụ ebe a enwere onye awụsa flan ife ebe ya ebe ebe nọrọ ebe a ịnọchi ụzọ nwegwe oyi adọndịrị n'ihi ego ndị mmadụ onye ndị mmadụ were otu ndị ebe ebe bụ ihe ha na-akọrọ unu na ndị Igbo dịkwa njọ ndị dị ọzara ha onwe ha anya okwu asị okwu asị onye nwere ego ebe asị ya dị okwu nyere unu ego ọkwa na ha onwe ha n'anya asaghị ụwa anyị n'anya ihe ndị be anyị chọrọ abụrụ eziokwu sọsọ niile chọpụta ndụ ndị anaghị atụrụ anyị asị anyị sị anya agaghị atụ vootu ka m na ihe ga-eme ma anyị atụghị vootu ọnwa ihe azigi nnamdị azigiwe na-ekwu mgbe mpp asị mpp pawa pawa to the people anyị chọrọ ịnara ha ikike a niile ha ji jide na aka anyị tupu anyị atụọ vootu ọ na-eme di na nwaanyị na tupu alabara ụra abalị ihe anyị ji dị pawa nọtụ vootu n'aka anyị ji ya n'aka ha ga na-arịọ anyị si ọ bụ gịnị ka m ga-emere n'ukunu ga vootu eji emere mmụọ ọgwụ si na no referendum gbahike na it doesn't matter if they bring a general from katsina business doesn't matter ọ ga-ahụ anyị mma n'ụwa ma anyị nwee demokrasi ka na anyị wee nwee ndị osi na-esu ego ata anya ha ụbọchị niile Unarokon the brother. Someone who fake Democrats. Fake. Give us papers,